a very quick one, a very quick one. On behalf of um, National Youth Alliance and on behalf of Ndimo, Ihoaman Ademma, I want to welcome Ebukobi Evangelist Ebukobi, Brother Ebukobi uh, Zion Ministry to Imo State. And I want to say we are happy, the youth are happy with you. And I want to say that um, uh, this is a, a, a massive, a, a, massive applause, you know, to the uh, ever needed development, social development economic development, and of course, spiritual development we have been waiting for <clears throat> in Imo State. So I want to welcome Ebukobi and I want to tell our people, you know, eh? some people are that You keep criticizing Ebukobi, yes. Probably when a pattern that like Yes, when a pattern that like But Omehana and Kedema because he told you. If you go and call me a nke obekịta bụrụ Zion Ministry butere anyị na nga ọkpa ala butere anyị n'Imo steeti ọ bụrụ na ị gaba ebe ahụ ma nghọta ihe m na-ekwu uh, we we issued a press a press release some people we are against it some people say so this is the kind of development we want so this is the kind of development we want uh, ị gaba ebe a ebe a rụrụ Zion Ministry ebe ọ na-arụ Zion Ministry na gaa dị a that small small businesses are springing up people ganụ dị anụ ka ihu fast food aghara aghara gadị aka ihu ndị na-ere gwogwo gadị aka ihu na ala etinyela ego gadị aka ihu that in the next five years eh, ihe ga-eme na amaala nga ọkpa ala ga-awụ massive development because ndị ga-arụ hotel ga-arụ hotel ndị ga-arụ lodge ga-arụ lodge ndị ga-arụ tenant house ga-arụ tenant house ndị ga-arụ school ga-arụ school hospitals will spring up everything will spring up business a agazi data area ndị mmadụ a na-ebizi data area data area na-enweghị onye m ya people ga-ama ya courtesy of one man courtesy of one man ebuka obi gịsị anyị etolie gịsị anyị ekele rie who be you who you onye ka ewu gịnị ka ị merela gịnị ka merela you may criticize ebuka obi yes but ịhụ na nke obrule zioministry butere anyị na nga we must commend him we must thank him we must appreciate him mmadụ ole no mmadụ ole you know it was massive agara m jiri anya m agara m jiri anya m hụ even if i don't like some of the teachings even if i don't like some of his uh, uh, patterns but ịhụ na nke a laikiri m ya ịhụ na nke o mere na ngwakpala nwunye a laikiri m ya ọ reme mma obi something that a government for the past how many years cannot do something that a government oh, oh, gbagodi m ebe Imo state government jere si ka emepe ihe within that area a na-etinye ego within that area ndị mmadụ a na-eri nri na-arụ ọrụ gị hụ laborers gị hụ artisans people are doing a whole lot of things ịma ndị mekanik ole nwetara ego within that period e mere ha ndị mekanik within that three days ịma moto ole break it down ịma mekanik ole rụrụ moto ịma mmadụ ole vulcanizer ole fọpụrụ moto sorry eh, yes vulcanizer ole pọmpụrụ moto ihe nwune <laughs> na-aghọta ebe m na-eje ama m na obi ga agbarugo obi ga agbarugo mana na-aghọta m there, there, there, there, was this massive inflow of people, massive inflow. In the next five years, as I'm, as I'm talking to you, in the next five years, houses will spring up, businesses will spring up, development will, will become a boom in that area. Courtesy of who? Zion Ministry Ebukobi. When they condemn, condemn one for jaw, I condemn one for If you want to criticize, criticize something bad. Don't criticize something good. Development is good. So don't criticize it. If you criticize development, you are criticizing your future. You are criticizing blessings. So we will not accept your criticism of this massive spiritual and economic development in Biaganimo State. ya, Which means our government can do more. A government that has billions. A government that has billions, billions. Gwagwani mi ebe governor, governor ji ego billions ndaga. Gwagwani ego ni nenyere this man no there now as a governor of Imo State since January 2020 till now. Gwam Imo State allocation from January 2020 till August 2024. Gwakọ 7.82 billion times by 56 months that man nọrọla dia ọ na-enye anyị ebe 440 something billion 400 something billion nke Imo steeti na ebe 6 billion times 56 months ọ nọrọla cheki ego ụlọ ọwụ 330 something billion the mgbakọ 400 and uh, nwanne na-aghọta ebe anyị na-eje na-aghọta ebe anyị na-eje this man bụ ebe trillion 1 trillion point but onwere ihe ọga n'Imo steeti onwere any infrastructure development onwere ụzọ ịhụrụ hụrụ n'Imo steeti arụ n'Imo steeti onwere any link road ịhụrụ arụ n'Imo onwere any steeti road arụ n'Imo steeti ebe ọ fọkusuru federal road ya rụọ ya nnakwa ego from federal amami na agota we are not fools we are not kids we are not children anyị ma ihe but my happiness wo oge na-abịa maka ngụkọ oge na-abịa maka ngụkọ the time of reckoning is near. But for now, let us enjoy and thank and appreciate what Zion Ministry has done for Ndimo. Ebukobi, you have done well. Zion Ministry, you have done well. The youths of Imo States are behind you. The youths of Ndibo are behind you. National Youth Alliance, we are behind you. Jishike, because I'm, I'm, when I went there, I saw youths who are making making money You who are making money, making money, doing one or two things to make money, legit money. Guess him that I should not appreciate Ihebuko Bime. One day, any drink check a e brain. Eh, eh, spiritual development. Uh, we are not talking of spiritual development alone. Ihebuko came with economic, massive economic development. Just in about five years. Near that place, five years. Mm. My brothers, my sisters, we are happy with evangelist brother Ebuka Obi. Nwafọ Obuleji Ọfọ na kansụl Oru West nke steeti Imo. Welcome home my brother. Welcome home. Ala Imo ga-emechi gị. Ndewo.